James isi nke atọ unu aghọrọ ọtụtụ ndị ozizi ụmụnna m ebe unu matara na anyị ga-anata ikpe ka ukwuu n'ihi na anyị niile na-asụ ngọngọ n'ọtụtụ ihe ọ bụrụ na onye ọbụla asụghị ngọngọ n'okwu onye a bụ nwoke tozuru oke bụrụkwa onye pụrụ ịkwa arụ ya dum nga ma ọ bụrụ na anyị etinye bredro ịnyịnya anyị n'ọnụ ha ka ha wee kwenyere anyị anyị na-echegharịkwa arụ ha dum lee ụgbọkwa ọ bụ eze na ha dị ukwu otu a oke ifufe na-efegharịkwa ha ma ụmara isi ụgbọ dịkarịsịrị nta na-echigharị ha ebe ọbụla uche onye isi ụgbọ na-achọ otu a ire bụkwa ihe nta dị n'arụ ọ na-anyakwa isi oke ihe lee otu oke ọhịara ukwuu bụ nke ọkụ dịkarịsịrị nta na-eme ka o nwuru ọkụ ire bụkwa ọkụ bụ ụwa ahụ nke ajọ omume ire na-eguzo n'etiti ihe niile dị anyị na-arụ dịka ihe na-enye arụ dum ntụpọ nke na-afụnwukwa ihe na-aga dịka mụrụ ya ọkụ ọkụ ala mmụọ bụkwa ihe na-afụnwu ire ahụ ọkụ n'ihi na aha niile ọbụla nke anụ na anụ ufe nke ya na-akpụ akpụ na ihe dị n'oké osimiri ha niile ka ihe a mmadụ na-emeju anya o mejuwokwa ha anya ma ọ dịghị onye ọbụla n'etiti mmadụ pụrụ imeju ire anya ọ bụ ihe ọjọọ nke na-adịghị eguzo n'otu ebe ọ bụ ihe jupụtara n'ire agwọ na-eweta ọnwụ ọ bụ nke a ka anyị ji na-agọzi onye nwe anyị bụ nna anyị nke a ka anyị jikwa na-agbụ mmadụ ọnụ ndị ekeworo dịka oyi Chineke si dị n'otu ọnụ ahụ ka ngọzi na ọbụbụ ọnụ si pụta ụmụnna m o kwesịghị ka ihe ndị a dị otu a isi iyi na-esi n'otu ọnụ ahụ sụpụta mmiri na-atọ ụtọ na mmiri na-elu ilu ụmụnna m ọ ga-abụ na osisi fig pụrụ imi oliv ma ọ bụ na osisi vaịn pụrụ imi fig mmiri nnu apụghịkwa ịsụpụta mmiri na-atọ ụtọ onye bụ onye amamihe nke na-aghọtakwa ihe n'etiti unu ya site n'ibi obiọma ya gosi ọrụ ya niile n'ime ịdị nwayọ nke amamihe ma ọ bụrụ na unu nwere ekworo dị ilu na ịkpa iche iche n'obi unu unu anyala isi unu ekwukwala okwu ụgha megide eziokwu amamihe a abụghị amamihe nke na-esi n'elu data kama ọ bụ nke ụwa bụrụkwa nke mkpụrụ obi mmadụ na-achị bụrụkwa ihe ndị mmụọ ọjọọ na-ezi n'ihi na ebe ekworo na ịkpa iche iche dị n'ebe a ka ịgba aghara na omume niile ọbụla nke na-adịghị mma dị ma amamihe ahụ nke si n'elu bịa buru ụzọ dị ọcha emesịa ọdị udo nwee obi ọma na-ekwenye okwu nke ọma jupụta na ebere na ezi mkpụrụ na-enweghị obi abụọ na-enweghị iru abụọ ma ọ bụ mkpụrụ nke ezi omume ka ndị na-eme udo na agha n'udo.